ada adanna egwu unu mere ụlọ na-agụgwọ unu na skuul nke ị na ebezi akwa ụkwa gị kpọtere m n'ụra kedu ihe na-eti gị na gịnị mere na onwe nwoke mere gịnị nwoke tụwara gị ime ebe unu na-eme gịnịzi enyi gị nwoke onye nwekwara enyi nwoke na skuul o wee tụbago gị ime atụba na ọma nnụzi gị onye ka ọ bụ nwa onye ka ọ ọwụ isi na ọ na ebe anwa nyegodi ya fon nye ya fon maka onwe onwere mmadụ na bịa nwoke m asị na ọgụ tụwara ada m nwaanyị ime ebe unu na-eme gịnị unu na-eme ọyị ịmakwa na ada chief ka ọwụ chief wadi egwu ị ga-ebu nkwe ihe mere n'ịma nnụ isina gịnị mere ọ ka mma na iji nwaanyị jeje chọọ mọchụwarị nke ga-aba gị maka ma egburo gị igbuo m ị ga-ewekwa ofu ada m nwaanyị aka ịtụghara ime na-ekwugheri n'ịma nnụ ijechekwa ije ọfọ gị ụna ee na gịnị mere na ị gwara ka ị nye ego ka ọ rapụzie maka na enye mama e gị ego o were rapụkwuo ego ole 20 gịnị 20 milion o wee jụ na ọ chọghị ịnaghị 20 milion na-egodi ya fon ahụ bịa nwaanyị na-apụ ara kwasị ime ka ọ chọwara ochigburu etigbu nye gị 20 milion na-eju near phone near phone ọgọ biko bịa ọ nwanne ya nwaanyị ka nọkwa ọ bụrụ na ị chọrọ onye ọzọ ị ga-atụbakwu ụmụazị ka nkụ ebe a nwunye m mụrụ m nwaanyị nwaanyị nwaanyị nwaanyị anọrọ ebe anaghị m arụ biko ha ka fọrọ mmadụ ịtọ ọ bụrụ na ịtụbaja eto ime at least ego agbagotegoto 80 million mmadụ ihe m ji ndụ m eme ee ka ị weta aga m oh, a na tinye ego anwa oge agba mpe mụ na gị enwe nsogbu ịnụrie na-ekwu adịm akụkọ akụkọ si akọ ndị ara